I don't know. n'ọrụ n'isi ụtụtụ n'anya ma ga-eje ahịa ma wee kọcha anụ na-enye nwoke wee lawa o wee ndị ọzọ chi egbu sekwara ha ha onye na-eme enyi mara mkpa mara ndị na-emete ihe anyị na-aya gịnị ya anyị na-aya gịnị ya onye

Yeah. esie gị ike eriko m n'egwu ahụ nke m um, ịpịapụtara e ya ugbu a mmadụ ka a na aya n'ezie n'ezie mmadụ ka a na aya maka na ọ mmadụ na-eme na mmadụ ga-adị ndụ ọ nọrọ na nsogbu ndị nọ ya n'akụkụ agaghị enyere ya aka mmadụ ka a na-aya ụfọdụ ga-ewe akụ na ụba wejuo ebe niile mana ha ga-afụ onye agbata obi ha agụọ a na-echi ya ọnụ na anụ agaghị atịpụrụ ya ọnụ ọ bụ mmadụ ka a na-aya mmadụ ga-anọ n'ute ọrịa a na-asị si weta ego gbatara ya ọsọ ndụ ọsọ enyemaka a na-ahapụ ya hapụ ya oge ọ nwụziri ego echi n'ebe niile shi n'ebe n'ala ị na-afụ ka efi na-ada ihe ndị dị ndụ ga na-eku ụgbọ na ya chọrọ imeta ihu ya ka a mara na ya anọ ya ajụjụ anyị na ajụta wee bụrụ onye agbata obi gị ahụ nọ na ụtọ ọya nwanne gị nwanyị nwanne gị nwoke ndị agha agụụ na-echi ọnụ n'ala kedu ka isi si enyelefe aka ị na-ejekwara ha mgbalu ka ị na-eche ka ọ nwụọ ka ibute efi kpọba ndị otu kpọba ndị nọ n'otu ya ọkwa ihe iji nọrọ n'otu bụ ewere ka m ihe ji mee mmadụ ọ bụghị dị gị ka a bịa tụọrọ gị ụtụ ụfọdụ na-eche ka onye nke ha nwụọ ka a bịa tụọrọ ya ụtụ ego ahụ ọ na-achọ sins ma ọ bụrụ ndị a ka ha si asụ ya asị gị na ego a ya na-achọ sins na ọ bụ ugbu a ka ya ga-eweta ya na ote narị ya na-achọ ego mana otu ọ dị ugbu a na ego niile a ya na-atụ na aga m atụrụ ya ya ebido gbagba ọya ego na ozu dọrọ n'ọgba ozu a na-agba ọya ego na-eje ego uwe dị iche iche achọ ndị dị iche iche ya afa ndị otu dị iche iche a na-apị na-agbakọ na-ewepụ mana oge onye ahụ nọ n'ute ọrịa oge agụụ na-enye ya nsogbu enweghị ya aka n'agha ijego n'ebe a na-eyi ozu oge ụfọdụ ịfụ ndị yi uwe dị iche iche uwe otu ka eji jiri ozu mmadụ eme anwansị dị iche iche atụlie ozu elu atụdata ejebute ụgbọala dị iche iche eburu mmanya dị iche iche wee na aṅụ debe mmanya ntụ oyi asị ihe ọbụla ị chọrọ ribe na ihe mana oge onye ahụ nọ ndụ gịnị ka e mere ya ọ bụghịkwa omenala Igbo ụfọdụ ụgbọ mmadụ nwa ugbu a ebe okwu ga-ada bụ ụdị uwe a ga-eji yi onye ahụ na ụdị akpata ozu a ga-eji tie onye ahụ naanị a na-atụ ego ya ụfọdụ asị mba na oge ọ nọ ndụ na ọ bụ ichie na ọ bụ nke ọzọ na ekwesịrị iji ezigbote akpata ozu wee yi onye gwụgoro anwụ nwanne m nwanna ọ bụghịkwa omenala Igbo onu ga-emegide ihe a ọ gbabago afọ na asị na ọ bụ omenala e weziri ka mmadụ ji nwụọ n'ala Igbo kama a ga-akwanyere onye ahụ ugwu dịka esi eme ya na gboo ndị agbata obi ndị ikwu na ibe ndị ndị ụmụnne ndị ụmụnna ga-agbasi ọsọ ike gbuo ana jiri akwa ukwu dịka anyị si akpọ ya n'ebe nke m si na nka nkanụba ahịa akwa ufu n'oge gboo eje chọta ya fụchio ya na na doyo ya n'ala a ga-echere ọ bụzi na-ewe ka aka dị onye ahụ eme n'omenala nke ịkwa ya akwa mana ọkwa ozu a na-akwa abụ ozu megoro oke onye nọrọ ndụ ka nka kachie nke ike wee nwụọ ọ bụghị oge nwa ikorobịa na enwebeghị ihe o mere n'ụwa ozu na-asọ oyi ewe ozu na-asọ oyi na-atụ egwu nke na mmadụ gbabiere nwụọ ndị mara atụba ego bụba awansị dị iche iche oge ụfọdụ ọ nọrọ n'otu ndị a ji ụgbọala achụnta ego ụdị otu ha ga-esikwa ụgbọala n'ụbọchị a oge ụfọdụ mmadụ ole na ole esokwa n'ozu nwụọ n'ebe ha wụrụ mmanya na-ebu anwansị dị iche iche ọ bụghịkwa omenala Igbo ihe anyị na-eji anụ ebe a wee na-akụ ihe a niile bụ iji gwa ọnụ na gboo gboo ka Chineke kere ndị Igbo ihe ndị nna nna ha nna nna anyị ha amamihe pụrụ iche ewere usoro dị iche dị mfe anyị ji biri na be anyị udo wee na-adị ọ bụghị nke na-agbakasị ahụ ọ bụghị ime na mmadụ mere iwu ka esi eyi ozu ụdị ije iju ndị obodo gị jụọ ụmụnna gị ndị ọgbara ọfụ ugbu a na-emezi ka ifesiere ndị mmadụ ike ọ bụrụ na e were ego a niile nke a na-atụkọta na-achọ iji ire ihe ndị mmadụ mmanya na-aba n'anya ma ọ bụ mee anwansi achọnụ ndị a na-enweghị aka ọrụ ma ọ bụ akwụkwọ emepere ha ihe ha ga na-eme obodo a na-aga n'ihu mana nke ka mkpa bụ na mmadụ dị ndụ jia ya mma n'oge ọ nọ ndụ nwa agbata obi gị nọrọ ndụ ọ nọrọ na nsogbu yere ya aka aka ahụ ị ga-enyere ya ego ahụ ị ga-enye ya ma ọ bụ awansị ahụ ị ga-eme na ọnwụ ọ gaghị amakwa ọkwa nke ahụ i nyere ya ka ọ ma o wee ike ka na ekpere ego ahụ ị ga eweta weta ọ bụrụ ya zụtara ihe ma ọ bụ ọgwụ ọ ga-eji wee nọ ndụ wee bibe ndụ bara gị uru bara ya uru uru a na-abara onwe anyị bụ oge anyị nọ ndụ ọ bụghịkwa ihe a amụtara amaghị m ebe esi bute ya wee na-abata e, mmadụ nwụọ kama a ga-eyi ozu ka ọnụmana ejeburu ozu ụmụnne na ụmụnna ebidogoro sebo ndị a ga-asị ee na ọ bụ onye a mere na onye emeghe nke ọzọ na nke ọzọ mere a na-achọ osemokwu dị iche iche a na-apụta mana onye nwụrụ awụgo anyị wee na-ajụ ndị gboo na-aja mmadụ mma na ndụ onye nwụọ ka nka kasie nke ike akwa ya dịka esi akwa mara na ọ dịrị ogologo ndụ bie ndụ ọma ọ bụghị nwa ntorobịa ọ bụghị nwa ntorobịa ma ọ bụ nwa agbọghọbịa dobiri n'ike emebe anwansị dị iche iche ya ebe nsogbu n'obodo okwu a bụ ihe anyị ga na-ekwu n'ụbọchị nke taa mụ na gị ga na-ekwu mana ị nwere ike ijekiri ihe niile nke anyị na-eme na ije na kpakpando tv anyị nọ na YouTube ọ bụ Tobel Tochukwu na-ebuba ihe niile cheta na abụ m ọ dị ma eh, ihe iji mmadụ mee ihe ọ bụla ị ga-erite ụgwọ ọrụ ya ime mma ị ga-afụ mma akaja ọbụla iji mmadụ mee e, na-ekene na ọ dịghị mma na ọ bụrụ na ejiri gị mee akaja ya bụ mmadụ ga-anọ ndụ nọrọ na nsogbu ị gaghị enyere ya aka mana onye anwụọ ejiziri ya na-eme akaja dị iche iche na ozu elu agaghị ekwu onye nwụrụ anwụ jezuru ike kedu ka ị si enyere onye agbata obi gị aka ị na-ajakwa onye nke gị mma na ndụ ka ọ bụ ị na-eche oge ọ nwụrụ ibutebe ndị enyi ndị ikwu na ibe ụfọdụ nọm ha ji ego ha ga-eji dozie obodo ha ma ọ bụ ụzọ gara be ha agaghị edozi ya mana o wee ike nna ya na ọ bụ onye nke ya nwụọ asị mba na ndị enyi ga-abịa ndị ikwu na ibe ga-abịa ọ bụrụ oge a ka ha wepụtara ego wee dozibezie obodo dozibezie ụzọ mana oge niile ahụ a tinyere ya n'ọkwa enweghị ihe ọ ga-eme mana e were ka onye ahụ si nwụzie ma ọ bụ onye nke ya nwụọ ọ bụrụ oge a ka a ga-echeta na a ga-akwa ụzọ ụfọdụ anaghị anụ obodo ọ ga na-anụ na nsogbu na-ewe ndị nọ n'ute ọrịa dị iche iche na-ewere ego ha ga-ejije n'ụlọ ọgwụ gwụọ onwe ha agaghị enyere ndị ahụ aka mana ewere ka ha si nọ na ha nwụrụ oge a ka ị ga-afụ ị ga-apụtabazie akwaba ụzọ lụba ụlọ dozibe ụlọ esemokwu apụta n'ụzọ dị iche iche gịnị bụ esemokwu usoro ka a ga-ejikwa ma ọ bụ lie onye nwụrụtara afụfụ ahụ wee nwụọ gịnị na-emedo ọ bụghị omenala Igbo ihe anyị na-ebe ekwu na-agbasa kemgbe bụ na ndị Igbo nwere ka ha si debe obodo na-ebi n'udo n'usoro Chukwu si kee ha ha wee na-efe Chukwu ha n'ụzọ preche na-eme ihe n'usoro ọkachasị otu ha si akwanyere mmadụ ibe ha ugwu ma na ndụ ma n'ọnwụ ndị Igbo wee kwuo wee kwụsie ya ike wee sị na ọ na-abụ eli ozu ọnụmana maka na ndị Igbo fụrụ onwe ha n'anya nke ukwuu mere na ọ na-abụ onye ọbụla nwụọ ọ na-atụ egwu ọ na-ewute ọ na-aba ume ndị mmadụ na-atụgasị egwu kedu ka ha ga-esi mee onye nke ha nwụrụ maka ịfụnanya na ịdị n'otu ha dị n'etiti mmadụ na ibe ya ya mere ọnụma na-eji ejupụta ebe niile obodo na-eju oyi na gboo ihe dị iche iche ụfọdụ anaghị aga ọlụ ọ naghị aga ọlụ ugbo a na-eje nọnyere ezinụlọ ihe a mere kwanyere ha ugwu chọbazie ka a ga-esi gbasie mbọ ike wee lie onye a ka ọnụma wee mee gịnị wee naa ọkachasị ọ bụrụ na ozu nwụrụ bụ ozu nke obere nwa maọbụ nwa ntorobịa maọbụ nwa agbọghọbịa ọ bụkwarịrị na ọ bụ okenye ọ na-ewutekwarị mana ndị nke a bụ nke a na-emesịa akwazie dezie ahụ ugwu dịka ekwesịrị ị mara na nke bụ eziokwu bụ na ihe ndị mmadụ na-eji amụta ugbu a bụ iji mmadụ ibe ha ọkachasị na ọ dọrọ n'ozu wee kpaa ego a ga ụfọdụ na-aga ebe a na-eli ozu a na-anụ ọgụ maka mmanya na mmanya ezuru ụfọdụ na-eje mesie ha agbaba ụgwọ ya ji bịakwara gị mmemme ịtụghọrọ ya ụtụ oge onye nke ya nwụrụ biko oge onye ahụ dị ndụ gịnị ka unu mere onye ahụ gịnị bụ mbọ ịgbachiri ike wee mee na onye ahụ dịtere ndụ aka wee rite gị uru ọ bụ ya ka anyị na-ekwu n'ụbọchị nke taa ugbu a m ga-agbaba ekwentị ọ bụrụ na ị ga-atinye ọnụ isoro tinye ọnụ na ya nye ndụmọdụ na ndị a na-eme ihe dị otu a maka na otu a si emetụ omenala anyị ọ jọgburu udene wee na-esigbu nkakịrị omenala anyị dị mma tupu ndị a na-asa isi n'ụzọ pụrụ iche asapụghị isi ha echefuo ebe niile ha si chefuo ma nna ha ma ihe gbasara ha ya mere ha anaghị eji akwanyeziri nna ha ugwu ị mara na ụfọdụ na-abụ ewere ka ụfọdụ ji nọrọ n'ute ọrịa ndị amụma eboro ya abụma na o wee ike ọ bụrụ na ọ na n'obodo na ihe a na-eme ya ga-emebe ya ndị amụma ya biko bukere nnụ ndị unu na-asa isi a ezigbo amụma ka ha fụọ onwe ha n'anya fụọ obodo ha n'anya na-anata ime ime obodo ka a ghara ịgbaziri ime obodo ọsọ obodo ebe nna ha si nne ha si agbụrụ ha niile si ka ụfọdụ na-agbasi mbọ ike iji amụma ụgha wee kebie ha ha gbabaziri obodo ha ọsọ gbabara omenala ha ọsọ gbabara ka ha si efe chineke ha ọsọ maka dị ka esi asa ha isi dododo ndị igbo bụ ndị ọma ijie n'ime obodo ndị igbo bụ ndị na-eji ofe iko anwụkọ mmanya tupu ndị eh, tupu abịa saa ụfọdụ isi imirikiti wee tụba ego na-atụzi ma ụmụnne ha egwu nkewa wee jupụta ebe niile mana ọ na-ewute na ụdị nkewa na-eluzi na ọ na-abụ mmadụ nọrọ kama a ga-enyere ya aka agaghị enyere ya aka ọ bụziri oge onye ahụ nwụrụ ka a ga-atụba ego ị na-anụ na ụfọdụ na-ejekwa ebe a na-asaghị isi na-abụ onye nke ha nwụọ e nwere ụdị ego ha na-atụ bụ ihe onye isi ekpere ha ka e wee mee gịnị ka e wee bịa lie elu ha ozu mana ọ dịghị otu a na omenala ụmụnna na-ejisi ike wee na gboo wee wepụtagasị ebe a ga-eli onye ahụ ya n'usoro egbuo ebe a ga-eyi ya zụọ akwa gboo gboo eji ya akpata eyi ozu ọ bụ akwa ka ya na-afụchi onye ahụ tinye ya n'ala mana usoro dị iche iche ka ụfọdụ wepụtagoro ugbu a tupu ụfọdụ abịa yireli ha ozu a ga-akwụ ụgwọ dị iche iche edepụtara ha usoro chineke mere gị ebere na ị bụrụ nwanne ma ọ bụ nwa onye nwụrụ ọ bụrụ na ebe ahụ eji esa ha isi ebe ahụ na-ekpere e, ekpere na o ji ụgwọ ma ọ bụ na o jighị ụgwọ o jide ụgwọ a ga-agụrụ gị ihe niile a kemgbe ebidoro o bidoro bata ebe a na ị ga-akwụ ụgwọ ya ịkwụsị ụgwọ ya ịkwụ ụgwọ onye isi ga-abịa soro kwụọ aka akwụcha aka ka a ga-esi wee donye onye ahụ n'ala die ya ekpere ya ekpere ọkwa ego a ka ị ga-akwụ ụfọdụ ego a na-ekwu a na-eru puku puku puku na narị narị a na-ebunye ndị ụfọdụ ga-abịa wee kpee ekpere ma ọ bụ nọ nso oge a ga-adonye onye ahụ n'ala biko ndị anyị na-enye ego oge ahụ nwoke a nọ ndụ tọgbara n'ute ọrịa gịnị ka e mere ya ọ bụ ajụjụ anyị na-ajụ tata kedu ka isi enyere mmadụ aka oge ọ nọ ndụ ka ị bụ oge ọ nwụrụ ejiri ya gbaba mgbere ozu ihe ahụ imere mmadụ a ga-emekwakwa ya lekwa kara ekwentị ga-eji weti ọnụ efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu nkịtị nkịtị iteghete nkịtị abụọ atọ otu otu otu nkịtị nkịtị na itoolu bụ akara ekwentị nwere ike wee ji tụọ ọnụ ya anyị na-ekwu ka anyị ga-esi wee jee ụwa anyị mma na ndụ nakwa ka anyị ga-esi mara na ọ ka mma na ajara mmadụ mma na ndụ karịa ụdị omenala ụfọdụ na eje ezitagasị wee na-ewepụta n'ala Igbo na ọ bụghị omenala anyị anyị bụ ndị udo ndị na-efe Chineke n'eziokwu na-akwanyekwara Chineke ugwu na-akwanyekwara mmadụ ugwu na-efe Chineke na-akwanyere Chineke ugwu na mmadụ maka na mma bụ ndụ bụrụ ndị Igbo anyị bụ mma ndụ ya mere anyị na-eji eyi onwe anyị ugwu dị pụrụ iche n'oge anyị nọ ndụ ka anyị webezi okwu n'ugbu a ọ dị mma efu iteghete efu itoolu asaa asaa otu otu efu efu na itoolu maọbụ nkịtị iteghete nkịtị abụọ atọ otu otu otu nkịtị nkịtị na itoolu biko gwa ya afa gị na ebe isi kwụsị okwu ike ọ dị gwa ya afa gị na ebe ekele gị nwanne ọ ga-adịrịrị gị na mma daalụ olise gaa n'iru nwanne m gaa n'iru o

enwere ike nye mana mmanya ama eriri mana abịa ebe a na-agwa ofufu taa ije a na-eji ụkwụ were agba mmanya ọ bụrụ na na be anyị ọ na-abụ mmadụ nwụọ anụ na mmadụ nwụọ anyị akpọ na foonu ọ bụrụ ndị na-ebe tara aka na ọkụ nyanwa ga-edozi ebe anyị ebibo onye nwụrụ anwụ esochapụ ya onye ihe onyonyo anyị atụrụ n'ọkụ nyanwa ndị ga-asa efere anyị atụrụ n'ọkụ nyanwa onye ya ebute oche ọtụrụ nkwụrụ oche na ha ya yiri na-abịa ego ndị ga-ebukọ batụrụ yiri na-abịa ego nzọ nke onye ya na onye enwe ụtụtụ niile n'ụka ndị ụka ya bata aja niile ama ha bụrụ akọbọ ndị obodo na onwe ya onye ga ahụ maka ihe a na-akwa e ya ebere ebedona ewedara akwa na akwa akwa akwa akwa nka akwa akwa nka ebe iwe nyonye nwere anwụ mana ama na bụtere aka ihe ka ebe na ndị ijipt ọ na-abụ mmadụ nwụọ ebele akwa ojii iweta enwe obere tupu ya na akwado gị iji gosi mmadụ nwụọ chineke mere ebere amaghị ebe anyị na omenala n'aka ọ bụrụ na ndị igbo chọrọ iti isi ya banye n'ime ọfụma ya ọ bụrụ na egwubi ya a ga-egwubi ya ihe ka mmadụ nyere mmadụ ibi aka maka na nwere ga ka ọ dị dị onye kwụ ọgụ ọ ọ ego daalụ daalụ daalụ nwanne daalụ ọ dị ka otibiri ị ka ya nwanne ị ka ya ewutena gị anyị danụzi ihe na-ekwu biko iwe kegbachi ahụ ka ndị ọzọ wee tinye ọnụgụ gwa ya afa na ebe isi akpọ ọkịja niile ndị ka ị mere ngwa gaa n'iru ị nọ n'enugwu ị Enugu ị na Enugu ị bịazi fụ anyị ngwa na-eme maka ya ngwa gaa n'iru ndị ego

kọpịtụkọ ha ọnụ ka anyị mama ndị otu nna ọ ga-adịrị ya na mma kene m igwe ihu ọkpara ihu ọkpara tụ too much daalụ daalụ daalụ nwanne agụ ụkwụ na izu ada agwụ agụ ọnwa agụ ahụ na ada na maka na-akpọ ọ meriri ọ gbanyere okwute n'ụzọ ihu ọkpara mebie na ebe gọọmenti na-alụga ihu ga na ihu daalụ daalụ nwanne daalụ daalụ daalụ nwanne igwe anyị na-ekene gị ego nwa ịma na onye ọma ihe ọma anaghị ezo ezo ọ ndị nke gị na-ekene gị sị na ihe ị na-eme na ị na-achọ udo na ị chọghị nkewa na ị chọrọ ikpokọta ndị niile ị na-achọ ọnụ ka udo wee na-achị n'ihu ọkpara igwe ọ ga-adịrịrị gị na mma ee emena amara igwe watụ anọ ya n'ọnụ ya kpọmkwem a ga-agbasi mbọ ike ịfụ ya gwa ya afa gị na-eri isi akpọ ndewo onye isi daalụ biko gwa ya afa gị na-eri isi akpọ

daalụ daalụ daalụ nwanne ịgwa nke bụ eziokwu ka m bidogodo e were ndị ajọ mmadụ were ndị ezigbo mmadụ mana ndị a na-achọ imebi omenala Igbo na-achọ ụzọ niile iji mebi ndị a si isi weta omenala nke ha ndị asada isi gee ntị ije enweghị okwu ọzọ ha na-ekuzi na-abụghị ịkọtọ ebe ha bịara ndị ha bịara na be ha ndị omenala ndị mmadụ ma nke bụ eziokwu ma nke na-abụghị eziokwu ha nọrọ n'ebe ha na ka a nye ndị mmadụ egwu ka ha wee na-abịa na-atụ elu ha maka na ọhafịa ka ha kpọbara a na-ekwu kwa mgbe niile e, alụsị jisikwa alụsị asịghị nke ọzọ ji sikwa nke ọzọ asịghị lee anya onye ọbụla mere ihe ọjọọ na-eme omenala na-azụ ụkwụ n'ala na-eme ihe ọjọọ emegide mmadụ ibe gị ihe a ji agbara omenala ọsọ bụ na omenala ime njọ ime njọ ị ga-afụ njọ gị ị na-afụ ya ozigbo ozigbo ọ bụrụ na ịfụ ya ozigbo ozigbo emesịa ịfụ ya ya mere imirikiti na-abụ ihe niile mere a na-akọta ya na-agba ọsọ na-agbapụ n'obodo ha baa n'ime obodo aba eburu ụzọ saa ụmụ nwaanyị isi na ndị okenye ụfọdụ ndị ntorobịa ụfọdụ sabata ha ka emetọọ ihe niile bụ usoro ejidebe obodo mma agwara m ọ bụghị na ndị mmadụ anaghị eme ihe ọjọọ mana onye ọbụla mere onye aka ya aka ya dị ọcha ihe ọ na-afụ ihe ọ bụghị eziokwu na mmadụ niile inyere ego n'obodo na-eje edebe ya n'alụsị o nwee ike nke bụ nke bụ eziokwu bụ o nwee ike ọ bụrụ na alụsị o zetara n'ebe o zetara na-achọ ego maka na ndị Igbo na-efe ya na gboo enweghị ebe a na-eje edebe ụdị a mana ewe ndị a na-achụ dịka oge ndị na-achụ ọgba nje na gboo ewu usoro anụ ihe a na-asị akwatagasị ụmụ ihe ọgbanje eji alụ ihe ọgba nje maka na ihe a bụ omenala alụsị ụmụ ihe ahụ eburu ya busa bupụ ọ bụ usoro ndị ji ekpere onwe ha ekpere chi ha ndị ọzọ na-eme ya ndị obodo ndị ọzọ wu usoro nke ha mana nke bụ eziokwu bụ na ọ bụghị eziokwu na ihe ndị mmadụ ego n'ime obodo ewere ya jee n'alụsị o nwee ike mmadụ ewere ego ya jee n'alụsị a na-asa ya isi maka na ewe ndị omenala ndị ụfọdụ na-abụghịkwa ndị ezigbo omenala ewe ndị dibịa na-abụghị ndị ezigbo dibịa asị gị na iweta nke a iweta nke a idebe ya ebe a ego esi n'ebe niile wee si n'ebe niile wee na-apụ ọkachasị ndị asị ya na-asị jee gwụọ ọgwụ ego na ha ga-abịa gwụọ ọgwụ ego na ihe weta nke ọzọ ma ọ bụ weta nke ọzọ ọkwa asị ezigbo dibịa adịghị emekwa ya ije asa gị isi ewego imirikiti ndị jere abaa n'ime ọfịa dị iche iche ka edosisia ya dịka omenala na ihe omenala ọkwa ndị nkapụ ndị na-anapụ ndị mmadụ ego jere afa omenala na afa dibịa anara ndị mmadụ ego ọ bụghịkwa eziokwu ezigbo dibịa anaghịkwa eme alụ ọ naghịkwa eme njọ ezigbo dibịa na-eme ka obodo dị mma ndị omenala na-eme ka obodo dị mma maka na ha ama na ụkwụ ahụ ịzọdoro n'ala na onye ahụ i mere njọ kpọkwuo Chineke na ị ga-afụba ihe ọjọọ ya bụ na ị ga-ataba afụfụ ihe i mere ọzọkwa e were ndị omenala ndị si na ha na-eme omenala bụ ndị ọjọọ ihe a na-eme niile enweghị nke nwere isi anwansị ka ha na-ebu imirikiti n'ime ha bụ ije n'ebe ha na-eme oyoyo ụfọdụ e, ayagide oyoyo ndị india nwafọ igbo bụ dibịa ijere na obi afọ ya ị na-afụ oyoyo ndị ọcha ọ bụ ezigbo dibịa ị na-afụ ebe o sere agwọ ka egwu wee tụba gị ka i wee wetaba ihe a na-agwa gị ọkwa anwansị ọ bụghịkwa ezigbo onye omenala ụdị onye dị otu a wee ike isi gị weta ego na a ga-akpọkwa onye nke mee nke ọzọ mee nke ọzọ ife ebe e kpụsara ego ebe a ọkwa asị ụfọdụ wee ike isi gị na iweta ego ego ga na-amụbanye ikpota ego ekposa ya n'ime ebe o dosisiri wee gbuo ọbara dị iche iche wee dozi si gị na ha na-eme omenala ọkwa asị e were ndị adịgboroja ndị na-abụghị ezigbo omenala ha juru eju anya na-asị na ha adịghị mana ndị ndị a na-emebi afa ndị ezigbo omenala mana jee na ndị niile na-eme ụdị ododo otu a ahụ anaghị afọ ha ha anaghị alahụ ụla ka mmadụ ndị a na-enwe nsogbu dị iche iche ịjụsie ike ndị n'ogbe a ga-agwa gị nsogbu lee ya ụfọdụ n'ime ha bụ ndị were ndị ogbe ọgụ kwamgbe kwamgbe ka a na-eji akpọrọ ha ya bụ ndị uwe ojii na-akpụrụ ha maka na a na-akapụ ndị mmadụ ego a na-ejide ha maka na ha ejighị eziokwu aga ịjụọ na agbata obi ebe obi a na-agwa gị na ọ na-enwe nsogbu ya na ndị obodo ada adị na mma onye dibịa ọbụla ya na obodo ya na-adịghị na mma izebe ya eze maka na dibịa ndị anyị ma na gboo bụ ndị na-edozi obodo ihe mee obodo akpọpụta ha jụọ ha ha agwa ihe ọ bụ ha na-achị agwara m unu na be anyị na ndị nke anyị mana ọgụ anyị na-etolite ndị nna anyị ha ndị dịka dibịa wafụ bụ onovo ha ndị dịka dibịa be eh, enewan ha ndị a na nka na ogbe ka agban ịjụ ese ndị a bụ ndị doziri obodo dibịa ndị ọzọ n'obodo dị iche iche doziri obodo ha bụ ndị na-agba ihe sie ike n'obodo akpọpụta ha ha edozie o were onye na-ese okwu ha edoziara mmadụ okwu anyị gee ha ntị maka ha ji eziokwu aga lee anya akụ niile ha were n'ebe niile bụ nke ndị mmadụ nyere ha maka ihe ọma ha mere ọ bụ otu a ka dibịa si alụ na gboo dibịa ọbụla ijere na nke ya ọ kọbara gị aja mbene ịfụba e onyonyo ihe ị na-ekwesịghị ịfụ ebe a jụọ ndị obodo ajụjụzie ajụzie nke akwa ihe anyị na-agwa gị ka e were okwu onye na-akpọ ah,

obodo dị iche iche ewere ndị uke na amụzụ e, akpụ amụzụ akpụ ugo na ebe dị iche iche na obodo dị iche iche n'ala Igbo ewere ndị uke ha na-alụ ọrụ ebube dị iche iche e, jiri eziokwu alụ ya dịka nwanne anyị si kwuo ebe ọbụla i jere agwabara gị omenala ọgwa ewere akwụkwọ nke a were akwụkwọ nke ọzọ were mee ya ọka ịbata ebe a ka egwu tụba gị e, ee si agwọ see nwaanyị ndị a agwọ kwụrụ n'ahụ ya bụ nwoke ndị a ji agwọ n'aka nri n'aka ekpe biko jụzie ajụzie ịma na ebe ihe ọma dị ihe ọjọọ na-adị ya a sị na omenala dị mma ndị na-eme omenala dịgba gboo onwefa na-ejufe afọ ha ha bụ ndị na-achị obodo na-ekwu eziokwu ihe gbagoju obodo anya ha so ndị na-acha na-aba ajụ ha jụta ha si ka ka a ga-esi mee ihe a ekwuo eziokwu lee anya nke bụ eziokwu imirikiti e ndị dibịa anyị ma na gboo bụ ndị bụ ọgaranya maka na ọrụ ọma ha rụrụ ha were ndị enyi na mba dị iche iche maka na a na-anụ afa ha karịsịa site na ebe ha biruo na mba dị iche iche abịa eme ihe a kwesịrị ime ndị a mechaa ha bịa kene mana ihe anyị na-ekwu n'ụbọchị nke taa ị na-ajakwa mmadụ mma na ndụ ka ọ bụ oge oge ya nwụrụ ijiri ozu ya wee na-agba mgbere gwa anyị afa gị na ebe isi akpọ ọ dị ma 09097711009 09097711009 ma ọ bụ 090 09023111009 bụ akara ekwentị ị ga-eji wee tinye ọnụ ya anyị na-ekwu ka anyị ga-esi wee jee ọwa anyị mma na ndụ maka omenala ụfọdụ si esi wee bata abata ụfọdụ jizi omenala ezita nke ọzọ ewere nke ọzọ si na ha bụ dibịa wee na-emebi afa ndị Igbo na-emebi afa ndị omenala ọ dịghịkwa mma gwa ya afa gị na ebe isi akpọ biko

ji ekwu ya na-ewe ndị iche ndị okenye ma dibịa ka ha si eme na gboo ka amata na oge ị gara ee eh, ebubere gị awansị na-ekwesịghị ijiri uche gị wee jụba ijiri ile gị wee gụba eze gị ọgụ ọ bụ ndị a na-eme na a na-akatọ omenala maka na ihe o jidekwa n'otu a bụ na ndị kwesịrị iso ntọala ndị nna ha tọọlụfa ka a sara isi ụfọdụ kama ha ga-eso ụzọ nna ha na-emebu ya ụfọdụ jezie were ana hibe ebe a na-akwụ aka wee weziri e, omenala ndị ọzọ wee mebezie nke ya n'ụzọ ndị ọzọ o jighịzi ụzọ ntọala nke e, nna ya tọọlụ bụ nke eziokwu wee mebezie ya ya mere imirikiti ndị adịgboroja ndị awara awa dibịa ji ebe niile ugbu a na-emetọzi afa

Eh, onye nze nna yoruba ebe ahụ ị nọ ị ga-anọgharị okwu gị na afọ ụgwa ya chi ihe na-ekwu ọfụma gaa n'iru eh, ibe na bụ ndị na ndị na-abụ ha nọrọ ha were ọrụ ọnụ wee azụ ọtụtụ mmadụ ọzi mana ọ bụrụ na ibeta n'ihe na-eme na nkịta na ihe gbasatara mmanụ ụka onye nọkọta ọfụna ya bụ pastọ onye nọkọta ọfụna ya bụrụ ebere ị maghị ebe otu wee mete ebe osi wee mete ike nke ha na-amụta nke amaghị ebe wee bịa wee na-atụ amaghị ebe mmadụ ụlọ m na-ekwure anyị laghachi azụ n'ebe ahụ nna nna nna anyị nọ nwere ike ịmata ike anyị ga na-eji arụ ọrụ daalụ daalụ nwanne daalụ daalụ biko gwa ya afa gị na-ebe isi akpọ gwa ya afa na-ebe isi akpọ gaa n'iru ịkpọrọ anyị ka ị gwa ya ebe isi akpọ nsogbu adịghị biko gwa ya afa gị na ebe isi akpọ ndị ebe isi akpọ gwa ya afa gị ogbeke agba ni nwanne nna anyị mere aka ee ndị n'ukwuru taa ee ọ ga-adịrị unu mma nwanne ịma na akwa aduru e, nwanne anyị nwoke ọkwa agọdewa aduru

daalụ udo dịrị gị ise ise ise ọ dị mma anyị werekwara oku unu anyị wee na ọ dị mma ihe anyị na-ekwu gbasara ka ndị mmadụ si eme ugbu a ka anyị na-ekwu maka ya mmadụ dị ndụ agaghị ya aka mana oge onye esi ebe niile si ebe niile chọba isi okwu maka ka a ga-esi wee tụ ụtụ ma ọ bụ tụọ ego jiri ya na-eme anwansi dị iche iche biko gwa ya afa gị na ebe isi agbọ afa gị na ebe oke nwa ndị ebe isi agbọ esi m gaa n'iru oke nwa maara na um, ndị ndị ajọ mmadụ ekwere ka um, a mara ndị bụ ezigbo mmadụ because na omenala ha na-atụrụ ya ụjọ maka ihe ha atụ ụjọ bụ ndị aka na-adịghị ọcha maka ọ bụ na aka adịghị ọcha esoro na maka omenala bụ ebe anụ. nọ ị na-eme omenala onweghị ihe ị ịdị atụ ụjọ n'ọgwụ m na daalụ daalụ nwanne daalụ hmm. naanụgo iwu usoro omenala ị gaa na-atụ ụjọ aka gị ga-adị ọcha ị ga na-eme ihe ọma onye megide gị ọ bịara igbugo gbuo onwe ya na bụ ihe a na-ekwu sọsọ na ọ bụ na onye ahụ anaghị azụ ụkwụ n'ala ọ gaghị e, e, e, ọ na-efe efe ofego n'elu chineke anyị nọ n'elu nọrọ n'ala ya bụ na idebe aka gị ọcha na-eme ihe ọma ihe ọma a na-abịara gị ma ziere ndị a na-emebi afa ndị dibịa na afa ndị omenala Igbo ha juru eju ebe niile na-eme anwansị dị iche iche ọ ha ga-akachakpọ afọ ego na ịgbakwuru ha ha sozikwa na ndị na-amaghị ego egwu n'ahụ otu ndị a si bịa na-eji afa Chineke amanye ndị mmadụ egwu n'ahụ otu a ka ha si eme nke ha iji ebe anwansị dị iche iche ka ha na-eme jụzie ajụzie adabakwara n'aka ha oge ị ga-asịkwa ọkwa asị na omenala ijebanye n'aka ha si ya igbo ya na ndị omenala biko kpachara ya gịwa na-eme ajọ ihe jiri afa ndị omenala na ịbụ dibịa wee na-akapụ ndị mmadụ ego kpachara anya gị kpachakwara anya gị gwa ya afa gị na ebe isi akpọ ndị ebe isi akpọ nwanne ị bụ onye ogbe ka isi naifa gị bụ gị nwanne onye gịnị ka silas pụtara na agba anụba ya ee e, e, ị ga-akwọ na akwọ afago isi na ọba afago bụ silas maka na ndị ogbekebe anyị ada asara uh, silas ana m anụ ihe ị na-ekwu ndị afago nwanne m na n'ugwu Silas fụtara gị na ndị ogbeke na ndị anaghị aza Silas gịnị ka ọ fụtara n'Igbo ị maghị mana ị na-aza ya ọ dị mma gwa anyị eh, ka a kpọbanụ gị eh, Okeke maọbụ okori

Georgia. nwanne udo dịrị gị ọ ga-adịrị gị mma nwanne udo dịrị gị daalụ daalụ biko gwa ya afọ gị na ebe isi abụ maazị ọ na-ekele gị ọ ga-adịrịrị gị na mma ọ ga-adịrịrị gị na mma nwanne ọ ya dịkwara gị na mma ahụ bụ sọnde esi m abakpali itinye bụkwara na-akpọ ngwa wụọ ka gaa n'iru biko ya m na-etinyere okwu a ewelitere taata ọ maka ọ mara mma nnukwu ihe mere o ji nwere amụma ha na-esiri ndị mmadụ n'egwu enyemaka ede be pastọ ma ọ bụ ihe inyere mmadụ aka maka ha na-abụ ụghọta anọkwa n'obodo tata na idu ụmụ gị n'obodo ma ọ bụ na nke na-achọ ụfọdụ a na-agbaziri be ọsọ ma ọ bụ siri nyere onye ha kwesịrị inyere aka so ihe m na-agwa ndị mmadụ ihe m na-agwa ndị mmadụ bụ na otu ndị be anyị si eme jọgbukwere onwe ya bụ ndị Igbo gaa n'iru bee ya nkenke bee ya nkenke ee ana m anụ gee ya nkenke anyị na-anụ ihe ị na-ekwu gaa n'iru ọ dị mma anyị na-anụbụ ihe na-ekwu mana ihe ikwuru e, anyị anụbụ ya abịa site azụ ka anyị na-aga n'ihu ịkpọ nke bụ eziokwu okwu dịba chukwu gbebere ugobere ya ka anyị na-ekpe ebe a mana ọ bịara igbu anyị ga-egbu onwe ya nke a bụ iwu nwere ụfọ ya ka anyị pịachibezie ya biko gwa m afa gị na-ebe isi akpọ gwa ya afa gị na-ebe isi akpọ biko kwụsị okwu ike kwụsị okwu ike ka anyị n'ihe ihe ị na-ekwu biko kwụsị okwu ike ka anyị nụ ihe na-ekwe e, afa gị na ebe isi akpọ aha m bụ Chimọndụ Oji ebee ka isi akpọ ọ dị mma kwụsị okwu ike ka anyị nụ ihe na-ekwu gaa n'iru aba ọtụtụ ndị mmadụ adama m anya ga gị da abụ ihe na-ekwu ọfụma eh, biko oge na-asịza anyị kwarapụ kwarapụ mana biko ebe ọ bụla ị nọ wee gaa tata ihe anyị na-ekwu bụ ịnụ ube nwanne agba n'ọsọ onye ahụ nọ ugbu a agbata obi gị ahụ nọ ị nụrụ na ọ nọ na nsogbu dị iche iche gbasie mbọ ike ka inyere ya aka oge ọ zọpụta ndụ ya ewere nke ị ga-atinye ebere enyemaka ọ bụrụ na iwe ya ego iwere ju ụkwụ ọ bụrụ na iwe gị were ije nọnye na-enye aka ma ọ bụ na-atụ alụ na ọ bụ na-enye oyi ahụ ndụmọdụ ọ mana ọ bụrụ na ị were ezo na ya wepụta nke i were ka ya zọgbuo ya ahụ ndụ na ndụ bụ isi ọkwa ndị Igbo na-ekwu ya anyị bụ mma ndụ ọ bụghị oge oge oge o ruru ịtụba mmanya mmanya esi ebe niile na-ada ee ego esi ebe niile na-apụta a na-atụrụ gị atụcha gị buru gbaa gbaa na akpa ka isi mere mmadụ ka a ga-esi merere gị ya mere ị ga-akpachara uwe gị anya ziere ndị bụ ndị si na ha bụ ndị dibịa ọdịnala ụfọdụ gba adịgboroja na-emebi afa ndị Igbo na-emebi omenala zierufa ziere ndị amụma ụgha zierufa ya bụ nke ọbụla ị na-eme ịkpachara anya gị kpachapụrụ anya gị nke ukwuu ọ ga-adịrị nwoke mma dịrị nwaanyị mma dịka nsi kwuo na mbụ mmụpụta ugbu a anyị abaghịzie n'ihe ọzọ nke anyị were ee eh, ụna naanụ ya mana ọ ga-adịrịrị ndị Igbo mma Chineke ga-agọzirịrị ndị Igbo nke onye tiri ya zere wee m na 08023301976 08023301976 biko debe aka gị ọcha ka o wee dịrị gị mma ma jaa mmadụ mma na ndụ ka o wee ihe iji tụọrọ mmadụ ka a ga-eji tụọrọ gị ọ ga-adịrụ nne m mma abụ m Chiziani ka ọ dịkwara Tobel mma jee ihe niile nke anyị na-eme na YouTube ije ebe a chọba Kpakpando TV ebe a nọ